o ji ọsọ agbakwu ọgụ amara na ọgụ bụ ọnwụ ọ bụrụ na igburo ngwele nwere ọdụ na-abụ tata echi niile nke nwere ọdụ ite apụta ịta alụ n'isi ma ọ bụrụ na ị zerọla ụbụlụ m nkoli ịta n'ike mmezekwalụ nsị iteta ụlọ a n'ụtụtụ ma ọkụkụ chụba ya ọsọ gbanaba maka na ịmara ma ọkụkụ epula ọze na anyasị ọ bụrụ inye enwe mmanya na iko bụ nsogbu ife bụ nsogbu bụ ka ị e ga-esi wee natakwa enwe iko ma ọ lasịa mmanya